ụmụnne n'ime chineke ka udo nke chineke nke chasị udo nre dị nro ọnụ n'ebe ọ dị ukwuu aha jizọs kraịst bụ onye nwanyị amen abụ m ezi nwanne ụlọ nwoke obichukwu tony eberechukwu ọ bụkwa site na ụlọ ọrụ ndị Life Word Radio Ministry akara ndị baptizim Missionary Association nke mba afrịka gbara gburugburu site n'ime naijiria n'ime olọgoeru nke dị n'ime ibadan na yo steeti ka ozi ọma si eru unu nso n'ogodo ugbu a ka udo nke chineke dị nro unu n'ebe ọ dị ukwuu n'aha jizọs kraịst bụ onye nwanyị amen anyị ga-aga n'iru n'ụbọchị nketa dabaradị ịtụgharị uche na ihe nke chineke tụsara anyị n'ụbọchị nketa na nri nke ndụ anyị ga-eleba anya n'akwụkwọ ndị eze nke mbụ amụ isi nke iri na asatọ amaokwu nke iri anọ na abụọ wee ruo na amaokwu nke iri anọ na isii 1 Kings chapter 18 42-46 ndị eze nke mbụ isi nke iri na asatọ amaokwu nke iri anọ na abụọ were na amaokwu nke iri anọ na isii kwụsị Ehab wee rigo rie ihe na ịṅụ ihe ọṅụṅụ ma elija rigoro n'elu ugwu kamel oruru ala tinye iru ya n'etiti ikpere ya abụọ ọ nwa okorobịa ya biko rigo legide anya n'ụzọ oke osimiri ọ rigo legide anya sị ọ dịghị ihe ọbụla dị ọ sị gaa jeghachi ugbo asaa o ruo na nke ugbo asaa na ọ sịrị lee igbe ojii nke dị nta dị ka ọ bụ aka mmadụ na-esi n'oke osimiri rigopụta ọsị rigo si hab dozie ụgbọala gị rida ka mmiri ozuzo wee ghara igbochi gị o ruo na nwa mgbe nta na eluigwe jiri nji na igbe ojii na ifufe oke mmiri ozuzo dị ukwuu wee dị ehab wee nọkwasị n'ụgbọ ya laa na jezrel aka jehova wee dị arụ elija wee kee ihe okike na okwu ya gbaa ọsọ n'iru ehab ruo ebe ịnaba jezerel ka chineke gọzie okwu nke a ka ọ gbaa anyị ume anyị ngozi pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwanyị. amen anyị ka na-aga n'iru na usoro ekpere na ụdị ekpere ihe anyị ga-eji wee mekwara isi okwu n'ụbọchị nketa ga bụ ụdị ekpere elija ihe dị n'ekpere ka anyị ga-ekwe n'ụbọchị nke taa ụdị ekpere elija ka anyị ga-eji wee nwee ihe ntụgharị uche dịka anyị na-akọwa na kemgbe izu gara aga wee rutekwa ọbụla dị kemgbe ọnwa anyị na-akọwa ihe ụdịrị ekpere nke ndị mmadụ kpegasịrị na akwụkwọ nsọ anyị afụgo ụdịrị ekpere nke ha na fụ ụdị ekpere nke abraham fụkwana ụdị ekpere nke solomon n'ụbọchị taata ka anyị fụ ụdị ekpere nke elija n'ihi na ihe ndị a niile ka chineke chọrọ ka anyị mata ụzọ ha si gasị wee kpee ekpere wee nwee mmeri n'oge nke ha chineke chọkwa ka mụ na ha na-abụ nwee mmiri n'oge nke anyị ka mgbe anyị na-elebasị anya n'ihe ndị a niile anyị ga-afụ na chineke bụ onye kwesịrị ntụkwasị obi gị oke ọ bụ na ọzara ndị gara aga ndị mgbe ochie ọ ga-azakwa anyị n'ụbọchị nke anyị a ụdị ekpere ihe bụ ihe ọ bụla ọsọ na-abụrụ mkpa gị na ihe nke na-akpagbu gị na ihe nke na-ayọ chineke mata amata na iwere okwukwe bịa na chineke agaghị agharịpụ gị ọ gaghịkwana alachighị azụ n'okwu ya n'ihi na ọ na-ekwe nkwa mezuo nkwa matakwa na ekpere bụkwana ụzọ anyị na chineke si akparịta ụka ekpere bụ ụzọ anyị si ayọ chineke ayịyọ ekpere bụ ụzọ anyị si anata amara na ihe ngozi na ihe nketa n'aka onye ka anyị ike ekpere bụ ụzọ anyị si enwe nzọpụta nke pụrụ iche n'aka onye nzọpụta mgbe anyị na-amata ihe ndị a niile efu na ekpere mara mma ekpere dịkwana mfe ekpere bụkwana ihe ọṅụ na ndị nke fụrụ chineke n'anya ka chineke mepee anyị isi obi anyị karịsịa dịka anyị na mma na mbụ mgbe anyị ga-abịa n'isi njedebe ngọta anyị n'ụbọchị nke taa chineke ga-emere anyị ebere n'aha jizọs n'ịga n'iru anyị fụrụ na elija mgbe chineke kpọrọ ya ọ bụ maka mbibi nke dị na ala Izrel n'ihi na ụmụ Izrel adafugo gbagaa mkpa niile nke ha na Chineke kwere gbagaa nzube niile nke ha na Chineke nwere wee na-efezi arụsị ndị mba ọzọ ehe abụbụ onye eze ha n'oge nke Elaịja wee bụrụzi onye nke na-esozi ụzọ nke Baal ya na ndị ama baalụ na chi ha jizi mere bụ baal wee bụrụzie nke na-ajụzi ha n'oge nke a chineke wee mee ka ihe nwụ na ala ụkpọrọ na ihe ụkọ wee dị na mgbe nke a n'ihi na o ji olu um, onye ozi ya bụ elija wee kwụsị <coughs> mmiri ozuzo ọbụdị na arọ atọ na ọkara wee na mmiri agaghị ezo ruo mgbe chineke ruo mgbe nyanwa ji akpọpa eluigwe wee kpọchie eluigwe wee jewara ịfụ na mgbe ha wee nọzie na nwụ na mwute chineke wee kpọchikwa elija wee sị anya jee ka o ihe ịrịba ama wee kpọtuo mmiri ka na wee dọghachi ndị nke ya azụ efu na ihe ọbụla na-emeni chineke fụrụ ụwa n'anya karịsịa ọbụla dị na ọ dọghachiri o ji ihe a wee dọghachi ụmụ Izrel azụ ka ha wee fee ya ofu n'ihi na ọ maka ka o ji wee ke ha efu na n'ụwa nke anyị kwa chineke nyere anyị jizọs kraịst iji wee kpọghachi anyị azụ na mbibi na mmehie akwụkwọ nsọ mere ka amata sị na chineke fụrụ ụwa n'anya karịsịa o wee nye anyị ọkpara nke ọmụ naanị ya bụ jizọs kraịst ka onye ọbụla nke kwenyere na ya ghara ịla n'iyi kama ka o nwee ndụ ebighị ebi ị natagwu jizọs kraịst dịka onye nwe gị nzọpụta gị ọ bụ na ị nwebeghị jizọs kraịst gị onye na-ege ntị dịka onye nwe nzọpụta gị ohere a dịrị gị iji wee nabata ya dịka onye nwe nzọpụta gị lee n'anya fụ na ebe a elija mgbe elija kpọchara gbalitere ọbụladị ịtụ ntọala nke chineke kpọọ ha oku ọbụladị ha na ndị amabaalụ wee bido ịsọmpi a ha sọrọ na na ugwu nke kamel ndị amabaalụ buru ụzọ tinye ha na um, ihe nchụaja ha ọsị onye ọbụla kpọtụrụ ọkụ ka efe chi nke ahụ ndị amabara kpọgide onweghị ihe nwere isi ọbụla dị na emerụsị onwe ha ahụ na ime dịka usoro mm, nke ofu ha si wee dị ma onweghị ihe zara ha bala aza ha onwe ihe mere elaja wee bido nke wee kpọtuo jehova bụ sunule nke ndị agha nke israel chineke wee were ọkụ wee ripịa aja niile a ndị a wee mata na chineke bụ chineke n'ezie mgbe nke a gasịrị elija wee banye ekpere wee na-agba ehab wee si ya na taa na mmiri ozuzo ga-ezo na a ga-enwe ihe ịrịba maka ha maa n'ezie na chineke ha nke ha rụrụ azụ kemgbe gara aga bụ chineke n'ezie elija wee tinye ikpere wee gbudo onwe n'ala wee gbuo ikpere n'ala wee tinye ikpere wee tinye isi ya n'etiti ikpere na abụ wee na-akpọku chineke elekwa anya ụdị ekpere nke elija lekwa anya ka o si wee wedakwa onwe ya n'ala ọfụli ihe elu sie ya mere ihe ịrịba ama nke a ka a kpọtụrụ ọkụ na nke na efu onwe mkpakọ ọbụla dị na ndụ elija onwekwana mfuli elu nke dị na ya kama o wedara onwe ya n'ala gbuo ikpere n'ala maka onye na anọ n'ala na chineke bi n'elu ihe a bụ ihe na-eme n'ekpere ụfọdụ ndị mmadụ adịghị aza mgbe iji mkpako na mfuli elu wee bịa na-eme ka ndị ka ndị chineke agbana onye aha nkịtị ngwa osi gịnị getụwachi mana mgbe gbu ikpere n'ala wee sọpụrụ onye agha kere gị na onye agha nwere ike ime ihe niile efu na ekpere gị site n'aha jizọs kraịst ga-aza nke ọma mgbe elija gburu ikpe ya nla mmiri ya ka zomebeghụ onwebeghị ihe na-eme uwe dị nwa okorobịa nke ya na-abụ nke na-egara ya ozi ọsị ya eji jee nke ọ na-asị ya eleta leta bụ gịnị okwukwe ka o ji wee gba nwa okorobịa jere si ya chetasị onwe ya afụrụ ọsị ya gịkwa ọzọ okwukwe ka o ji wee na-eji n'ozi n'ihi na ya maara onye agha dịri ozi na ya maara onye ya na-abụso ụfọdụ n'ime anyị na-emezi ubi ịlọ mmiri na ikurupu uchezi bụ ihe na-eme na ha na-enweghị ntachi obi adịghị eme ka ekpere anyị wee zaa ekpere ụfọdụ ndị mmadụ wee zaa ma lee ka Elija tụrụ ọ sị na o dugidere ọga nke mbụ gaa nke abụọ gaa nke anọ nyagide were ugbo asaa mgbe uru nke ugbo asaa ahụ o wee na n'afọrọ nwatakịrị ihe dị ka ọ bụ aka mmadụ o wee sịa gịnị jee gba elai yes n'ọnya ọ ya jee gba elai na-akwado ka ọ lachiri azụ bifo mmiri ozuzo anaghị arịa ya laru okwukwe ka o ji kwekwu nke a ọ fụbeghị mana o akwụkwọ nsọ mere ka anyị mata sị n'onye onye ọbụla ya bịakwute jehova ya eburu ụzọ bịa n'okwukwe were tinye okwukwe n'ọlụ tinye okwukwe n'ekpere gị ị ga-abụ onye azara aza ka nke a na-adị ka mgbe ị na-eme nke a ị ga-afụ ekpere maka ihe eme nke a na-enweghị jizọs kraịst dịka onye nweghị na onye nzọpụta gị ihe ụzọ tọọ ntọala nata jizọs kraịst dịka onye nweghị na onye nzọpụta gị ọ na emebeghị nke a ka ime nke a bido n'ụbọchị a na ụbọchị tadala ohere dịrị gị ịnabata jizọs dịka enweghị na onye nzọpụta gị mgbe ị na-eme nke a ị ga-afụ na ekpere gị niile ga-abụ ihe a na-aza aza n'ihi na chineke onye si kpọkuo onye mgbe ị nọ na mkpa mgbe ị nọ na ekpere na ngazi ụnụ ọ gaghị agharịpụ gị ka chineke goziri anyị okwu ka anyị ndụ pụrụ iche n'aha jizọs kraịst bụ onye nwe anyị emem mata anyị na okwu a na-abịara ụnụ site n'ụlọ ọrụ ndị lif Word Radio Ministry unu ga-enweta m na igwe okwu 08056719493 ma ọ bụkwa na 08132900111 ka chineke gozie ụnụ gozibigo oke aha jizọs kraịst bụ onye nwe anyị Amen.